AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezigbo onye Chineke gọziri ndewo eji m obi ụtọ na-ekele gị na-anabatakwa gị n'ihe omume anyị n'ụbọchị nke taa na-asịkwa ka ihe dịrị mụ na gị na mma ka aka nsọ nke Chineke na-anọgide n'ahụ anyị ụbọchị niile nke anyị na-adị ndụ gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị na-ege m ntị n'ụbọchị gara aga anyị kwuru okwu ikike nke nyochasị nke ime ahụ anyị nke anyị na-enweta site n'obụbu ọnụ anyị na-eme ka anyị marasị mgbe ọbụla ọ dabara na anyị na-ebu ọnụ ka anyị ghara ịhụ ya dị ka ịta ahụhụ ma ọ bụ na anyị na-anapụ anụ ahụ anyị ihe ndị ahụ nke ọ na-achọ ma ọ bụ nke na-agụsi ya agụ ike ma ọtụtụ n'ime ihe ndị a a na-eme ka anyị mara bụ ihe nke na-ekwesịghị ekwesị anyị ime ọ bụghị na ọ bụ ihe dị aṅaa ka m kwuo ya ka o anya bụ ihe oriri nke mụ na gị na-eri na ọ dị ihe mụ na gị na-ekwesịghị ị na-eri ma ọ bụghị ọtụtụ mmadụ matara na ọ dị ihe anyị na-ekwesịghị iri ọ bụ mgbe ha na-eri ihe ndị a ya na-akpa ụkpara nke na-ekwesịghị ekwesị n'ime ahụ anyị ọ naghị enwe ike ime ma ọ bụ imetụ anyị n'obi ka anyị sị ka anyị lekwala anya chọwọ ihe na-akpata ụdị nramahụ dị otu a n'ime ndụ mụ na gị anyị sị na site n'obubu ọnụ ọtụtụ ihe bụ nsi nke nọ n'ahụ anyị bụ ihe a na-esite na obụbu ọnụ yọchapụ n'ime ndụ mụ na gị enwere ike si kedu otu ihe mmadụ riri si ya bụ nsị ya adịkwa ndụ mgbe ị riri ihe rigide ihe ruo mgbe ahụ anụ ahụ gị ọ bụ ịnọrọ ya ata ebe a chim ịnọrọ ya ata gị ebe a chim gị rigide ihe ọbara gị a na-asọkwa nke ọma ọ sọrọ pụọ n'otu akụkụ ya kpọchie ebe ahụ na-anaghị enweta ọbara pụrụ ka ị ghara ịbụ onye na-ehi ụra pụrụ ime ka ị ghara ịbụ onye ihe ọbụla nke riri ga-agbaza pụrụ ime ka obi ghara izu gị ike pụrụ ime ka ị bụrụ onye na-agbakasị ahụ gịnị ka nsị na-eme ahụ mmadụ ọ bụ idote anyị n'ụdị ọnọdụ a mgbe ahụ gị agbakọ ọnụ ihe ọbụla nke ị na-eme obi gị agaghị anabata ya n'ihi gịnị obi gị adịghị ụtọ ị nweghị obi ụtọ n'ihi na ihe na-eme gị n'ime ahụ bụ ihe karịrị mmadụ iji anya nke chineke nyere anyị ịhụta karịkwa ma ọ bụ anya nke ime mmụọ ahụ kwa chineke nyere anyị a na-eme ka anyị mara sị mgbe ọbụla anyị riri nri rikarịa afọ anyị anyị anakwanụghị achọ ụzọ anyị ga-esi wee megasịtụ ahụ ihe niile nke na-eme n'ime ndụ anyị nke na-ewetara anyị oke echiche na nchegbu n'ime anyị iri ihe nke na-ekwesịghị ekwesị anyị na-echefu ịṅụ mmiri mgbe ọbụla ma ọ bụ mgbe ụfọdụ anyị a na-ewepụta ohere nata ezigbo ikuku ihe ndị a dum na-eme ka ọbara anyị ghara ịdị ọcha gị onye na-ege ntị ihe ndị a na-eme ka ọbara mụ na gị ghara ịdị ọcha a na-eme ka anyị mara sị mụ onye m kwesịrị ike sị na ọ bụ site n'obụbu ọnụ ka anyị ga-esi ewepụ ụmụ ihe ọjọọ ndị a ndị dị mụ na gị n'ahụ n'ezie gị onye na-ege ntị anyị gbatụrụ ụkwụ ụbọchị gara aga sị na nke ka nke n'ime obodo ebe ndị nne na nna ndị na-odoghị anya nke ọma ihe na-eme n'ime ndụ anyị ma ọ bụ ihe ahụike bụ ha ga arụcha ọrụ ha agaghị ezu ike ha rụọ taa ha arụwa echi riekwa n'ezigbo ihe ọ dịghị mgbe ihe ndị a bịara buso ha agha ha gakwuru onye na-ere ọgwụ si ya ma onye ya nke a na-akpọ buta o wetakwa nke ahụ a na-akpọ nke ọ bụ tikọta na ya na ọ na-eme ya nnọọ ka ya hie ụra nke ọma mgbe ị na-aṅụkọta ihe ndị a gị onye na-ege ntị ọ na-agwọ gị kedu maka ihe ndị nke ọ na-ahapụ n'ime ahụ gị ukwu na-egbu gị mgbu ga-ewere ọgwụ nke mgbu ṅụọ ya agwọ ma hapụ ihe ndị nke ọ na-ahapụ n'ime ahụ gị gị sị na ị gara ụlọ ọgwụ ahụ adịghị gị ike ele anya hụ ụdị nrịrịa nke ị nwere onye ọkachamara eweta ọgwụ nke a na-akpọ ma ọ bụ ọgwụ nke pụrụ ibuso ụmụ nje ahụ ọgụ ka ha ghara ị na-eto na-emekpa gị ahụ a na-akpọ antibiotics ha eweta ya nye gị mgbe ị na-aṅụ ihe ndị ahụ ụmụ ihe ndị ahụ eji gwakọtachaa mee ka ọgwụ a bụrụ ihe ga-anọdụ na-emebighị emebi ruo kwa mgbe ị ga-aṅụ ya ma ọ bụ ruo mgbe a sị aṅụkwara ya na nke a gafeela ihe ndị ahụ dum a na-ahapụ ọ ga-esi aṅa pụọ n'ime ahụ mụ na gị ka ị makwara gị onye na-ege ntị ọ dị mgbe ndị mmadụ na-aṅụ mkpụrụ ọgwụ nke a na-akpọ aspirin ọ dị ndị ọ bụ ha nwee ịba mgbe ahụ ọ bụ ya bụ ọgwụ ha na-aṅụ ya akwụsị abịa chọpụta na ọ na-enye nsogbu n'ahụ asị ka akwụsị ịṅụ ya ọ bụrụ na nwa mmadụ nwetara onwe ya n'ụzọ dị aṅaa ma ọ bụ jiri aka ya tinye onwe ya n'ọnọdụ nke ọ nọ na ya bịa bụrụ onye na-eme ọkpaka ike achọ ijilata onye ahụ o nwe ọgwụ a na-enye onye ahụ ya akụjụọ hie ụra asị na e, ọgwụ a bụ ihe nke ga-eme ka ọ ghara ị na-akpa ike ndị bekee na-akpọ trankwilaiza gị onye na-ege ntị ihe ndị a dum anyị na-ekwu okwu ya bụ ihe anyị chere na ha na-enyere anyị aka n'oge ahụ anyị nọ na mkpa anyị chọrọ ha ma na-eme ka anyị matasị ihe ndị a dum imechaa ha ma ọ bụ ṅụọ ha ha gwọọ gị ha na-ahapụrụ ọtụtụ ihe nke na-eweta nramahụ n'ime ndụ anyị nke ka nke mgbe ahụ na-akasịta mụ na gị site n'obubu ọnụ kwanụ ahụ gị ga-enwe ike jikọta onwe ya aka wụpụtụ ụmụ ihe ndị a niile chetakwa anyị kwuru sị na ọ bụrụ na ị na-ebu ọnụ ị kwesịrị ị na-aṅụ mmiri ị kwesịrị ị na-aṅụ mmiri Chineke a na-etinye mmadụ n'ọnọdụ nke ọ ga-anọ ọ ga-ama otu ọ ga-esi wee mee ya mgbe ị na-aṅụ ezigbo mmiri ma ị na-ebu ọnụ nke a ga-enye aka na-asachapụ ahụ gị ewugharị ahụ gị dị ka o si kwesị jụọkwa ajụjụ gị onye na-ege ntị ọtụtụ akwụkwọ ma emepetụla gbasara obụbu ọnụ ha niile na-ekwu okwu sị na ọtụtụ mgbe ụmụ anụmanụ na-abụ ndị na-ajụ nri nke ka nke mgbe ha nọ n'ahụ ọkụ ha na-ajụ nri nwoke nke a na-akpọ J. Harold Smith na-asị na ọ bụ naanị mmadụ Chineke kere eke na ezi bụ ndị ọ bụ abalị asatọ bọrọ n'eluigwe afọ ha na-eju kama ọ na-adọnite ya dọrọ n'afọ ọ bụ naanị mmadụ Chineke kere eke bụ onye na-ebi ụdị ndụ a Chineke ekwela ihe ọjọọ Chineke kpachapụrụ anya kee gị Chineke kekwara ezi bụ anụ ọhịa ma Chineke mere gị ka ị dị ọcha karịa ihe niile n'ihi na ya onwe ya dị ọcha kedu otu ọ ga-esi bụrụ gị nwa na ezi ka a ga-eji na-ama atụ ọ dịghị mgbe ị ga-ewepụta n'ime ndụ gị si ugbu a ma ọ bụ ụbọchị dị otu a ka m were ya nyetụrụ onwe m aka n'ito eto n'ime mmụọ ma yọchasịtụ ihe ndị ụfọdụ nke na-enye m nsogbu n'ahụ mgbe ọbụla ihe ọ bụla e wetara ọnụ gị na-anabata ya ire gị na-achọ idetu ya ọ bụ ihe ọjọọ n'ime ndụ mụ na gị ọ bụrụ na ime ahụ gị dị ọcha gị onye na-ege ntị ọtụtụ ihe ndị nke Chineke si ka erie bụ ihe ga na-agụ gị agụ ọ gaghị amasị gị iwebata n'ime ahụ gị ihe ndị nke ahụ ga-emebi gị ahụ ndị ụfọdụ na-akpọ iripụta ahụ mgbe ha na-eri ihe ndị a ahụ a na-eme yaka yaka onye hụ gị ya sị a nna ahụ amala gị mma ọ bụghị eziokwu ọ dịghị ahụ mara gị mma lebara onwe gị anya otu ahụ ka ọ dị ọ bụrụ na ndụ nke ime mmụọ gị bụrụ nke siworo nke dị ọcha n'ezie agwa gị ihe ọ bụla nke ị na-eme okwukwu okwu gị ga-ezipụta n'ezie na ịdị ọcha n'ime mgbe ahụ Chineke ga-ahụ gị dịka nwa ya nke o ji kpọrọ ihe mgbe ahụ ị ga-ahụ na obi ga-atọ ọbụna onye nwe anyị ụtọ ebe gị onwe gị nọ obi ga-atọkwanụ gị onwe gị ụtọ na ụdị ndụ nke ị na-ebi nke a ga-eme ka ị gbanarị ọbụna ọtụtụ ihe ndị na-ekwesịghị ekwesị ime n'ahụ gị ozi nke taa na-enye m obi ụtọ ma na arịọ na-ege ka anyị gbalịa mee ihe dị mma nye arụ anyị chineke ga-agọzi anyị niile n'aha jizọs amen imela onye mgbasa ozi onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike n'ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gọzie gị ka mara chineke bara gị ụba n'aha jizọs amen ma na-echekwutara onye ọma na-ege na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị Ma maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 07063637224 0706363724 chekusani nwere ike idetara anyị akwụkwọ emeil adreesị anyị bụ arigiria at yahoo dot com at yaho dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot com ezi enyi m ka anyị kelee chineke n'ime ndụ onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke ụbọchị taa ma na-arịọ ka ị nọ nwayọ mgbe anyị ga-eweta abụ ọma nke ga-ewuli mmụọ anyị ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba unu emeela na unu nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka mara Chineke baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma si gee ma nata ngọzi dị n'ime ya igbo bụ igbo ndewonu taa n'ihe omume anyị nke okwu na-enye ndụ anyị ga-atụgharị isiokwu ahụ nke bụ gịnị mbụ aghụghọ gịnị bụ mmegbu anyị mechie anya chi nke ịhụnanya ka isiokwu a ga-abụ atụ akpụ n'ọnụ nye ọgbọ anyị nọ n'ime ya anyị nderịọ ka anyị mụta otu anyị ga-esi bụrụ ndị na-agaghị na-enwe aghụghọ n'ime ndụ anyị ndụ bụrụ ndị na-agaghị na-emegbu ibe anyị n'ọnọdụ ọbụla ma daalụ chineke anyị nye anyị mmụọ nke nokwu a bụ igbo na igbo ndị na-ege ntị n'aha jizọs amen nghọgbu bụ okwu siri ike bụkwara okwu ọjọọ ka a na-ahụ na agwa nke na-eme ka emee ya okwu chineke ihere n'ụzọ ka ọzọ ọ bụ ụzọ mmadụ ịfụ ọfọjuo akpa ya la ụzọ adịghị mma n'ihe bụ ihe a na-eme bụ mmekọrịta n'akụkụ nke ọzọ aghụghọ bụ agwa na-adịchaghị mma nke na-eweta echi ọchị nye nzukọ mmadụ ọbụla na-eje ndụ aghụghọ na mmegbu bụ ndụ ọjọọ na omume ọjọọ akwụkwọ nsọ ọnụ ọbụla nke aghụghọ njiri n'ime ya ọ bụ mmehie n'akwụkwọ abụọma isi iri amaokwu asaa ma ọ bụkwa n'akwụkwọ abụọma isi atọ isi iri na isii ya ruo na nke iri abụọ na atọ anyị ga-ahụ n'ọba aghụghọ bụ ndụla adịghị mma n'akwụkwọ ndị eze nke mbụ isi atọ amaokwu ya nke iri abụọ na anọ ruo na nke iri abụọ na ise ma ọkwa ndị eze nke abụọ isi anọ amaokwu asaa ha kpọrọ aghụghọ ebe a bụ mmegbu aghụghọ ọ bụ mmegbu mbụ nlụfụta nke anya ukwu izu ohi dịka ọ dị na iwu chineke se gị enwela anya ukwu gị ezula ori n'akwụkwọ ọpụpụ isi nke iri abụọ amaokwu nke iri na ise ya ruo na nke iri na asaa n'akwụkwọ abụọ ma isi iri atọ na isii ama okwu ya nke atọ ruo na nke anọ a sị na okwu ọnụ nke onye aghụghọ mbụ mmehie na nghọgbu ya niile bụ ihe odoro n'usoro na amamihe ọ dịghị mma mgbe niile ha obi ya na-eche mbụ ọbụna ebe akwa ọ na-edina bụ ihe ọjọọ ọ na-eme ka obi ya nche ese aghụghọ mgbe niile hela adịghị mma ọ bụ ihe ọjọọ ka ọ na-echepụta ọbịa mere na akwụkwọ isi iri na asaa amaokwu ya nke itoolu na nke iri ebe a na-asị obi aghụghọ onye mmaara ya onye mmaara obi aghụghọ ọbụla mbụ onye chineke onye aghụghọ na-eji ụzọ ndị che na ohere mara mma chee ihe ọ ga-eme bụ ụzọ nghọbi ya niile dịghị ihe mere mgbe ọ bụrụ na nzukọ ndị kwesịrị ibi ndụ n'eziokwu ndị kwesịrị ime ihe onye nwaanyị na-achọ ga-eji akpịrị na-ewere akụ n'ọba chineke ma ọ bụ ndị ndị ya zefanaya isi mbụ okwu itoolu ọ sị na ọtụtụ mmadụ ejirila ụzọ aghụghọ megbuo ndị mbụ nna ha ndị na-ejere ha ozi ha ghọgbuo ha n'ụzọ na-adịghị mma ma nwee ike nweta akụnụba site n'aka ha baịbụl na-ekwu n'akwụkwọ maka isi asaa amaokwu ya nke iri abụọ na abụọ na iri abụọ na atọ na n'ime obi mmadụ ka aghụghọ na-esi apụta ọ dịghị onye na-aghọ aghụghọ na-anaghị ebu ụzọ chee ya echee nwanne m nwoke ọ dị mkpa ka ị mara dịkwa n'uru ndị ndị inwe aghụghọ ụdị ọbụla ị gaa n'ebe niile dị iche iche taa ụfọdụ aghọọla ndị amụma n'ụzọ aghụghọ iji nweta akụ ụfọdụ bụ ihe ndị na-eme ihe ịrịba ama dị iche iche iji pụnara mmadụ ihe ihe ndị a bụ aghụghọ ejirilawa ụzọ aghụghọ were chaa ihe n'ọgba akụ chineke ndị na-ejere ha ozi dịka ndị isi nzukọ ha niile emebiwo iwu chineke mee ka ihe nsọ chineke ghara ịbụkwa ihe nsọ ndị a bụ site n'ụzọ aghụghọ na ndụ nke rere ure nke na-eso ndị anyukwu na-apụta bụ ndị na-ejegharị n'ụzọ nghọgbu dị iche iche ha emeela ka ụbọchị izu chineke ghara ịbụ ihe nsọ ebe niile ha nọ ihe niile ka chineke si na ọ dị nsọ ka ọ ghara ịdị nsọ n'ihi iji ụzọ aghụghọ nweta akụ nweta nri ju afọ ọ dị mkpa ka anyị mara na baịbụl nzubere na ndị a niile ndị na-ewepụta aghụghọ dị ezi ndị mmadụ na mbibi ha ga-abịa oge na-adịghị anya ya mere ọ bụrụ na ọ dị onye na-ege anyị ntị chọsi ike ka ị ghara ịbụ onye aghụghọ n'ụdị ọbụla taa ọtụtụ mmadụ anara n'ibe ha ala n'ụzọ aghụghọ n'akwụkwọ nsọ anyị hụrụ akụkọ ịha na nwunye ya jezibel ndị nji ụzọ aghụghọ nara nebọt ala nna ya nyere ọ dịkwa mkpa ka onye mara na o jighị alụpụta ọlụọma ndị nji ụzọ aghụghọ mee ka mmadụ ghara inwekwaghị ya o juru eju n'ụwa anyị nọ n'ime ya taa nwanne m nwoke nwanne m nwaanyị dịka ezi onye okpukperechi ana m achọ ka ejosi ike ka aghụghọ ghara ịdị n'ime gị ma ọlị n'ihi na ọ dịghị onye aghụghọ na-agaghị nweta ụgwọ ọlụ nke aghụghọ ya taa ọ bụrụ na ọ ga-ekwe mee ka ibia ndụ nke bụ ezi ndụ nke eziokwu ga-achị nke bụ ndụ ezoro n'ime kraịst ọ bụghị ndụ ezoro n'ihi na onye aghụghọ nna ya bụ ekwesị onye na-eji uhu daanara ha na fụra ya akwụkwọ nsọ na-eme ka anyị mara ọbụnadị site n'ọtụtụ akụkọ ha na aghụghọ ejupụtala n'ọtụtụ ndị mmadụ n'akwụkwọ jenesis isi iri abụọ na itoolu amaokwu ya nke iri abụọ na ise anyị hụrụ otu leban onye a na-akpọ leban nji jiri aghụghọ ghọgbuo jekọb jekọb ejechara ya ozi site nwaanyị nke ọ hụrụ n'anya ya enye ya nkele abụọ ọchịchọ ya na jenesis isi iri abụọ na asaa anyị ga-agụkwa n'akụkọ Rebeka na Jekọb onye mgbara izu mee ka nghọgbu ndịrịsọ Sọ nghọgbu na ụdị niile anaghị alụpụta ọlụ ọma o ji alụpụta iro ma ọ bụrụ na onye ahụ ga a na-aghọgbu akọta na ọbịa na na-aghọgbu ọ dị mkpa Jenesis isi ya nke iri atọ na otu rachel njikwa ụzọ aghụghọ ghọgbuo nna ya zuru chi nna ya laba ọ dị mkpa ka ị masị na aghụghọ mgbukpọ ohi n'otu akụkụ akụkọ ịkan ịkan njiri ụzọ aghụghọ zuru ọlaọcha ka chineke se ka ọ ghara ịdị nke a wetara mbibi nye ndị israel ruo gwa mgbe e kpere nza abịa yọchasịa wepụta ya izu ohi n'ụzọ aghụghọ taa dị otu iji deezi ya ị nọ n'ụlọ ọrụ gị ebe iji mkpesa akwụkwọ deezi ị nọ n'ebe ị na eji ozi na mmadụ na-eji aghụghọ deezu dịka gehazi ọ dị mkpa ka ị mara na ọ dịghị onye aghụghọ labụghị onye ukwu ọ dị mkpa ka ị mara sị na ndị niile na bi ndụ nghọgbu mgbe amaghị chineke ọ bụ ezie na ha na-eme dịka ha ga-asị na ha bụ ụmụ chineke akwụkwọ nsọ na-eme ka anyị mara na ọ dịghị onye aghụghọ na-agaghị nweta ụgwọ ọrụ nke aghụghọ ya dịghị otu anyị ga iji jegharịa ụmụnna m ka anyị jegharịa dịka ndị lahụghị aghụghọ n'ime anyị ndị dịka nataniel nwoke lahụghị aghụghọ n'ime ya Jizọs mgbara ama ana m achọ ka e bụrụ Natanel nwanne m ndị na-enweghị aghụghọ ka e bụrụ Jizọs onye na-enweghị aghụghọ la ndị ya ka mara gị bụrụ ndị kwesịrị ntụkwasị obi ihe anyị na-eme ka ọ bụkwara n'eziokwu ka ọ dịrị anyị mma n'aha nke nna na nke ọkpara na nke mmụọ nsọ amen onye ọma na-ege ntị kọrọ na-ekwentị ọ bụrụ na ihe ndị a masịrị gị na 070 6363 7224 070 6363 7224 marakwa na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com gbalịa gee ozizi ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara na onye gere ege chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo